Eh, ụmụnne m enegata m ụnụ a na-akụtu unu na-anyụ na afanifa bụ steeti alụcha ọfụ na Lagos ekwu na m aya adazi ekwukarị okwu ebe a na-akụtu mana ọnụ kata ọkpanikwa m na mmụọ ọ bụrụ na a na-egbu ọdabaghọ agha ada egbunyekwa ife abụ esteeti alụchara ọfụ dịka esi wee kọọ n'akụkọ o nwecha ndị isi obodo oyibo nata wee lụchaa ife a na ọka ha nata eso na-akụrụ ya debe na ife niile ebe a bụ ndị Igbo nwe ya ụlọ niile ịfụrụ ebe a bụ ndị be anyị lụrụ ya ọ bụrụ obere ego onwe nke karịrị 500 million enwe nke karịrị 800 million eji wee lụọ na ifo. n'ezi ọnọdụ ọnọ ife abụ ego mmadụ ka eji budoza na-akụtu ife abụ ego mmadụ ka a na-akụ beyond repair beyond recognition mana anya ya atọkwaba arịrị onye ọnwụ na-agba n'ụzọ na amị amị ya si na ya wee pụta ọ dị mwute ọ dị mwute ụnụ ịlụchara ịkwabahụ na ya ife nna ya ọzi gị bụ kedu ife ị na-eche ọkwa ịnụ ka anyị na-ekwu maka Lion Business Park m na-eti eti na-akpọ akpọ nee ya ife niile emewego ebe a kedu ife ị ka na-eche ofu onye ka a gwara ya nwaanyị na ọ chọghị ịrụ ụlọ ọ sị ka simenti bekwu ego nsị adị anyị n'ijiri ego Ichewe ka simenti bụ ego na naijiria ijiri ego ịchọ ịrụ ụlọ bido oke n'ọrụ na ọrụ na-agba ume ọ mmadụ na-ego ya oge ahụ o tikwara ego mmadụ ya ego ya one simenti na ọkịta abụrụ one ọnọ 2 3 years ago mana a ka na-arụ ụlọ onye nke ọzọ sị na ọ na-eche ka mmiri makwuo blọkụ nsi ya di anyị na ume eji amụ nwa adọrọzi ịchọọ ka mmiri makwuo blọkụ ka ị wee lụba ụlọ jee kpọọ ndị tanka 5 ka ha tụkwasa mmiri n'elu blọkụ ga ka mmiri wee zuo ya ahụ esi na ọka mmiri makwuo blọkụ ego adịrọ ume eji amụ nwa adịrọ mana ana m ekwu okwu a ka m gbaa gị ume ọ bụrụ ka nke ọghọ ọnụ biko ọrụ na-agba ume na Lion bizines Park nna m ọkwa ya idene ka esi akụ nka ọkụkọ fụrụ ebe a na-egbu ọkwa mana ọka ọ ya adị ya akụ ọbụla dị na mba bụ akụ ndị mba mana nke ruru ụlọ na-erute ụmụnna o rute ụmụnna okwu ebe osi nee ya ekwuona m ya severally ndị ugwu onye nwere ụlọ n'ala Igbo ndị ofe mmanụ onye nwere ụlọ n'ala Igbo mana ebe a emeri ọ dị open for everybody gwa ndị ugwu gwa ndị ofe mmanụ na ebe a dị open for them anyị na-anabata ndị ọbịa anyị ma ene ndị ọbịa kịta ebe n'ihe ego obere ụgwọ ka ị ya akwụnye obere ụgwọ ka ị ya akwụnye e nwee promo price dị egwu ịkwụnye obere ụgwọ ịbụrụ land owner like this part, all free trade zone ebe a na-agba kọntena na-eme export goods without one naira no import and export duties And na-alụ factories ebe a a na-arụ shops ebe a shops na ka shop ya ha na ka mmadụ ịtọsi gbatịa aka aka ha ya enwe warehouse forty square meters ebe a enwere nke five plus of land warehouse and the factories enwere residential estate nye ya ka ọ na-aga n'iru about ten thousand shops nọ under construction now kedu efe ka na-eche ofe kebe onye agbọrọ mgbe e nkụ ụkwa ife abụla business park ebe anyị enwe amusement park ebe anyị enwe world class school world class hospital five star hotels ya dị 5 o nwere ebe enwere five star hotel n'ala Igbo enwere ebe enwere amusement park na Igbo ọsọ na tinapa ọzọ asị gị Lekki ọzọ asị ịfụ na onwere nke dị na Igbo na the whole five states what a shame mana ọ ndị be anyị na-eme nke dị n'obodo ndị ọzọ dị vayebụl mana South Africa ma US ebe ọsọ ya bụrụ ọ ndị Igbo na-emesi ife ike megbuo ya mma kịta gị egwu abata na ben na kedu efe ka na-eche ịbata na grupu a efu over 500 investors ma ndị nwee shop 10 ihe enwe shops ebe a ihe enwe factory ihe enwe warehouses ihe enwe residential estate ihe a na ebe a mụ nsi eme apụ iro o nwee ebe a na-akpọ Lion Square ebe ya dị enwe night life ife ọbụla ị na n'ụwa ya dị ebe ahụ ọma dị emechi emechi ọ bụrụ na emechie international market ebe ha ama mmechi each building shops dị na ebe a dị 112 shops 56 n'elu 56 n'ala efe ife alụrụ ebe a thirty-six toilet and urinaries na each block otu ọ dị na airport master plan anyị ji arụ ebe a ugboro ịnọ ka esere ya anyị wee bi iche nke ifo na china and dubai kedu ife ka na-eche obere ego ama na ndị be anyị ataghị afụfụ anyị emere ya ka ọ gbaji ya ka anyị mere ya ka ọ dị friendly and flexible kedu ife ka na-eche bịa kwụ n'obere ụgwọ kpọọ n'ekwentị ndị gos agenda production ka anyị ti gị n'ife a na-eme o wee ka o merụcha ofu ahụ emeghe ebe a ndị afịa bata nke ndị warehouses ụfọdụ arụchara na-ebubata ngwa afịa na kọntenas agbara agba Frii. ịtụọ kọntena gị ọ bụrụ onye pọtụ bụrụ apapa ebe ọ nọ ya abata ganye na agwọcha mmiri ndị dị n'ala igbo ebe a kedu ife ka na-eche kọntena ga-abata ebe a ma emetụ ya aka ebe a ka ya nọ meghe ya for inspection ịma akwụkwọ naira lion business park ife ya emeghị ka ị bụrụ member of this pak obere ego ma ọ na-ekwentị ya agbatịkwuzere gị nke fọrọ afọ ọma gbaji aka iji nwayọ tụba ya inwe ụlọ inwe warehouse inwe shops inwe factories ofu ebe a ife ọbụla a n'ụwa dị ebe a ife ọbụla ba afịa ya azụ ebe a sọsọ afịa iwu sọ mkpụrụ mmiri ka ameela ebe a ya na anụ mmadụ ife ọna bụ ezbit ameela ya ebe a mana anything e bụ marketable commodity ihe enweta ya na Lion Business Park Lion Business Park bụ na Enugu steeti na nit Mile ka ọ dị one pole from express na former toll gate afụ access road awara ọfụ na edi billboard n'elu nke gọvanọ Peter Mba na-eme nke dị egwu nne ya ọ na-eme asfalt ịya afụ ụzọ a mkpụrụ ụbọchị onye na onye na-abịa abịa ịmarụ dozi ya ama emekwuo na ndị German consul general abịago ebe a bịa ndị necha ya wee sị na ebe a bụ second base ha na Lagos dị overcrowded na ebe anyị na ha nọ ị nọrọ ebe a na-ekewo gị oke gị nwa bụ nwa ala nkwa gị nwa bụ nwa ala nkwa dịkwa ka e were ihe nketa gị na-enye onye ọbịa na ya German consul general ọ gọvanọ kpọta ha ụdị ọkụ ya enwe ebe a na transport sistem ya enwe ebe a ya dị egwu ị afụ ya esi na Enugu Ọnịcha expressway wee bata n'ime ebe a ọ dị ụzọ ịnọ isi amabiri were si ya abata ebe a isi na toll gate ya abata ebe a n'akụkụ arụsị isi ya adị ya abata ebe a flyover ka ya arị ya abata ebe a ife abụ na nit mile ka ọ dị ekwukwa m ya ọzọ the best water enwere na the whole Nigeria bụ na night mile onye ka eji nwee breweries ma akwara fa mbaka ha ncha na-edi situated ebe ahụ mmiri abụrụ issue the best water so far Lion Business Park kpọọ ndị gos agenda na ekwentị ka ịkwụnye obere ụgwọ ife niile juru ebe a na-akpọta mmadụ emeghị ya one year and no story enwere ife dị ka akụkọ enwe transparent honesty na the dealings ị bụrụ onye ejenti dị responsible ị ya akpọtanwu mmadụ na aka achịkwa out ozugbo ife a bụ ife ụmụnne ka a na-eme na ụmụnna nwezu aka ilo na-asị ya na onye tabiri onye nwanne ya onye fụ ụzọ ogosi nwanne ya onye furu ugurube mana ogosighị ụmụnne ya ofe fusi eke na onye ọ ghọrọ ahịa lion business park na ya estate karịa shop niile dị na the whole Nigeria shọps a na-arụ ebe a enwere haus 40 skwe meters e designụrụ ọfụ enwere lion square enwere schools enwe hospitals five star hotels ya dị five enwe tenis court abịazie na road networks dị ebe all concrete road na ya ebe a ke maka central security cameras kedu nke mma ka ọ gara ibe ya na-ana anada ebe a na-eme ya ntụfu maka onye ọrụ na nna night mile ma ego na ananada enugu steeti 22,000 hectares of land all millions of plots ebe a bụ city ebe a bụ a miniature microcosm of heaven ọ ife fara na-arụ ebe a ekwekwana ka oke wọgo oke kpọọ n'ekwentị a ka anyị tị gị n'ife a na-eme izisa ihe onyonyo a onye na ya kọrọ nwanne ya aha m brọda Paul Chigbo ka ọ dị unu anụgo maka Lion Business Park Anya anụgo fanụ na night mile n'Enugu ebe ewepụtara ịrụ nnukwu ahịa maka ọdịmma ndị Igbo nke a bụ nke anyị o ọma dịrị m ka anyị jebe ala ịgba dịgo mma ka anyị jebe egwu ọma dịrị m ka anyị jebe ala ịgba dịgo mma ka anyị jebe ka na ijebe n'ala igbo ọkwa ebe ife dị mma na-adị ah. lion business park adego abịago maka mmepe obodo maka ọdịmma nna igbo ịma na nke a bụ nke anyị oh? akụrụla amalụ n'ebe ahịa gbakọrọ bata gbakọrọ bata owele ibu owele ofu bataba onye nwere ịtọ ngwa wele ịgwọ bataba wele wele wele wele wele wele ọ bụ ebe ka anyị na-eje lion maka mmepe obodo ọ dị mma ndị bụ nke anyị o nọ n'ime ebe a niile jee Lion Business Park Ahioma ebe ahịa dị mma na-azụ maka mmepe obodo ọ dị mma ndị Igbo nke a bụ nke